udo nke chineke nke kachasị udo niile dịnyere unu n'ebe ọ dị ukwuu site na jizọs kraịst bụ onye nwanyị amm amen abụ m ezi nwanne ụlọ nwoke obichukwu tony eberechukwu matakwanye na okwu ndị a na-abịara ọnụ site na ụlọ ọrụ ndị Life Word Religion Ministry akala ndị Baptist Missionary Association nke mba afrịka gbara gburugburu site n'ime naijiria ọ bụkwa site n'ime olọgoelu nke dị n'ime Ibadan n'ọyọ steeti ka olu a si ruo unu nso n'ogodo ugbu a ọzọkwa ka chineke wụkwasị n'udo na obiọma ya nke pụrụ iche n'ụbọchị nke taa n'ihi jizọs kraịst bụ onye nwe anyị anyị ga-aga n'iru na-inwe ihe ntụgharị uche ihe mmụta anyị nke ụbọchị taa anyị ga-eleba anya n'ime akwụkwọ akwụkwọ samuel nke abụọ akwụkwọ dịka samuel dere nke abụọ site na isi nke iri abụọ na abụọ m ga-amalite ịgụ amaokwu nke mbụ na nke abụọ second samuel 22 1 2 samuel nke abụọ isi nke iri abụọ na abụọ amaokwu nke ofu na nke abụọ ọ david wee gwa jehova okwu niile nke abụọ n'ụbọchị jehova napụtara ya na ọ bụ aka ndị iro ya niile na ọ bụ aka sọl amaokwu nke abụọ o wee sị jehova bụ oke m oke nkume m na ebe ewusiri ike na ewusiri e ike na onye na-eme ka mgbapụ onye nneworo onye nwere eme ka chineke wụkwasị ebere ya na ọma ya ka ukwu nke apụta ihe site na jizọs kraịst bụ onye nwe anyị eme na ịga n'iru n'ụbọchị nke taa ihe anyị ga-eji wee mere isi akụkọ anyị ga-abụ abụ ọhụụ isi akwa anyị n'ụbọchị nke taa ga-abụ abụ ọhụụ n'ime ụwa nke anyị nọ ụfọdụ enweghịzi ike ikwudosi ike n'ihi ụwa agharịpụgo ha ihe anya na-ahụ ejugo ụwa anya ejugo ụfọdụ ndị mmadụ anya o wee bụrụ imezu dịka akwụkwọ nsọ siri okwu ọ sị na mgbe ikpeazụ na ihe ihuju anya ga-adị n'ọgwụgwụ oge anyị nọ n'ime ewetago ụfọdụ nkoropụ obi ewetago ihe ụjọ ewetago ụkọ na ihe mmadụ na atụmanya anya ilezi anya akụkọ ndị ụfọdụ na-akọ na abụ ndị ụfọdụ na abụzigo ọ bụrụzie abụ nke rụrụ arụ ọ bụzi abụ nke mmebi na abụ nke na-enweghị olileanya na abụ nke ochie ụfọdụ sikwuzi na mbọsi nke ochie na ọkazikwu mma karịzie ụbọchị ọhụụ mana ileba anya ihe ndị a niile akwansọ wee sị na obi ndị mmadụ ga-agharịpụ ha mekwa ka lụọ mmiri site n'ihe ha na-ahụ n'ụwa nke taa ma ihe mmụta anyị taa na ihe chineke chọrọ ka anyị nwee wee mee bụrụ ihe ga-egwudosi mmụọ anyị ike dịka ndị nke kraịst bụ na anyị nwere abụ ọhụụ abụ ọhụụ ka chineke tinyewe n'ọnụ akwụkwọ nsọ onye egwuregwu wee sị na chineke tinyewo abụ ọhụụ n'ime ya wee mee ka ya gwudosie ike na nkume nke wusiri ike wee bụrụ ihe david na-akọwa david wee sị na chineke emewo ka ya kwudosie ike chineke anapụta wee na ọbụaka ndị iro ya na ọbụaka ndị sọl ihe a na-egosi anyị na enwere mkpagbu dị na arụ david enwere mkpagbu na ihe ihe mkpagbu siri ike na ndụ ya niile n'akụkụ ya niile o wee lezie anya wee fụ na mgbe na-agabigara ihe ndị a niile na ọ bụ naanị chineke bụ onye zọpụtara ya ya wee bụrụ onye nke e, mbibi na adaba ya wee bụrụ onye nke na-anwụgwụ na mkpagbu ya niile o wee n'ụbọchị nke aha o wee kwudosie ike na okwukwe wee na-asị wee legharị anya wee lee anya n'azụ wee fụ na anyanwụ ịdị ndụ taa bụ ihe site n'ọgbakọ nke chineke bụ onyinye nke chineke o kwesịrị ka anyị bụ mmadụ na-enwe ntụgharị uche na-amata na njem anyị na ụlọ anyị niile na anyị dị ndụ na anyị nwere mmeri site n'aka nke chineke o wee si n'ụbọchị nke aha o wee bụọ abụọ ọhụụ wee na-asị na chineke napụtara ya n'aka ndị iro ya niile ndị iro gbara mmadụ gburugburu mana david mere ka anyị mata na chineke dọpụtara ya n'aka ndị iro ya niile ka e iro nwere iro nke ụlọ iro nke iro iro nke ndị gị na ha na-arụ n'ọfịs iro nke ndị gị na ha na-eji akwụkwọ iro nke dị iche iche n'ihi na obi mmadụ gbagọrọ agbagọ ọnwekwa onye na-achọ ihu nke chineke onye agwa wee na-akụwa na obi nke gbagọrọ agbagọ obi nke rụrụ arụ n'ihe ndị a niile na chineke zọpụtara n'aka ndị ọbụla zọpụta ya n'aka sọl sọl bụ eze nke izrel na-achọ ka o yesi egbu david n'ụtụtụ n'ehihie n'abalị chọrọ ịga n'ọhịa chọrọ ịga n'ụlọ chọrọ ịga n'ebe niile david wee lebata anya wee si na chineke zọpụtara n'aka ndị iro ya niile wee bụrụ ihe inye chineke ekele pụrụ iche wee bụrụ ihe ime ka o wee tegharịa egwu ọṅụ wee bụọ abụ ọhụụ nwanne nwoke na nwanne nwaanyị gị na-ege ntị gịnị mere gị iji wee na-atamụ gịnị mere gị iji wee na-agụzi sọsọ abụ ochie gịnị mere gị iji wee na-enwezi mgbagwoju ya na inwe obi ịlọ mmiri ikwezikwa ha na ị nwere nzọpụta ma olileanya nke ya site n'aka chineke wee wepụta akwụkwọ nsọ mere ka anyị mata na abụ ọma nke 125 ọ sị na a ga-ewuli anya ma abụ n'ugwu niile wele ebe inye aka nga-esi ga-abịa n'inye aka nga-esi n'aka chineke wee bịa onye kere n'igwe n'ụwa ekwena ka ihe na-agabiga mee ka ịma n'ọnwụ ekwena ka ihe na-agabiga mee ka ikwulu Chineke dị ka ụfọdụ ndị mmadụ na-ekwuluzi n'ụbọchị nke taa ha sizika ha enwezikwa ha ndụ ha dị enwezikwa ihe ha dị mma eme enwezighị nke ha na were ọnụ ha kwuluo ma okwu ihe na-ekwesịghị ka ha kwuo abụ ọhụụ ka chineke na-enye n'ụbọchị nke taa na ọ bụ na ekwesị ntụkwasị obi n'ebe chineke nọ chineke ga-atụgharị gị ajụ chineke ga-eme ka ị pụọ n'ọya chineke ga-eme ka ị nwee ọgwụgwọ nsọpụrụ iche gịnị ka ị na-agabiga were ihe ndị a niile tọba n'obe nke kalvarị n'okpuru obe nke jizọs jizọs egbuwo mkpa niile ndị a were okwukwe bịa kwere na chineke azọpụtawo ogo kwere na jizọs kraịst akwụgo ụgwọ ndị a niile n'obe nke kalvarị mgbe ị na-eme nke a ị ga-afụ mgbapụta nke pụrụ iche ị ga-afụ abụ ị ga-abụ abụ ọhụụ nke pụrụ iche ihe gị ma ihe na-agabiga eji ewetara gị ọnwụ n'aha jizọs ihe na-agabiga agaghị ewetara gị mfu n'aha jizọs ihe na-agabiga agaghị ewetara gị ịnwụ nwụchu n'ihi na ị ka ga-adị ndụ wee na-ekwupụta na jehova dị mma lee mgbe king ezekaya a na ọ ga-anwụ ọsị mba o wee tụgharịa wee ledo na ube aja wee chineke wee sie chineke biko gecheta na ya ka nwere ihe anyị arụ n'ụmụ gbusi ikpere na mgbe o kpechara ekpere ndị a chineke wee gwa ya nwoke bụ aịzaya zuru ozi onye ama aịzaya zuru ozi wee sị gaghachikwa ga gwa aịzaya na ya anụgo ekpere na ya atụkwasịwore arọ iri na ise lekene ihe ndị a onye asị na ọ ga-anwụ wee kpee ekpere wee tụgharịa aka nke chineke gịnị mere na gụnwa bụ mmadụ onye nke dị n'ụbọchị taa apụghị ime dị ka onye nke a mere tụgharị kene gbakwute jizọs maka obe kalvarị si anyị latawo si kwenyere hapụ mmehie gị na mgbe ị makwuru jizọs kraịst ọ dịghị agharịpụ n'ihi na ọ ndị nke ọbụla nke bịakwutere ya na ya adịghị agharịpụ ha ma ọ dị onye ọbụla nke bụwekwutere jizọs adịghị agba aka ngozi ala bịa makwuo jizọs ị ga-abụ abụ ọhụụ onye na-ege ntị mee ka okwukwe wulite n'ime gị si na ị gaghị anwụ si na ya ya agaghị ebibi gị kwubie okwu ma kwudosie ike tụgharịa obi n'okwu nke chineke gụọ akwụkwọ nsọ nke chineke jidere chineke n'okwu ya sị ya na akwụkwọ nsọ kwuru na ị gaghị anwụ kama na ị ga-adị ndụ wee na-ekwupụta na jehova dị mma ma tupu ị na-eme nke a gị na chineke gbago onwe gị udo ịbatagosi n'ụzọ nke jizọs kraịst n'ihi na ọ sị na mbụ ya bụ eziokwu ihe na ndụ enwetago ihe n'okwu ya enwetago ndụ bịa ọ na-akpọ gị bịa nwanne nwoke na nwanne nwaanyị bịa onye nke obi gbariri na ilu mgbe ị na-eme nke a ị ga-afụ ihe pụrụ iche ebe ọ bụla n'oge ugbu a hulata isi ka ekpere chineke n'ihi na ndị nke na-akpọku chineke chineke adịghị agharịpụ ha chineke adịghị ezokwa n'iru ya ma ọ dị ndị nke na-achọ iru chineke na-achọta ya ka anyị kpere chineke onye nwe anyị na chineke onye nke pụrụ ime ihe niile lee ụmụ oru gị ndị a ndị nke hulatara isi ndị nke na-ewere okwu gị webe na okwukwe iji wee makwụkwọbe nke kalvarị ha ekwupụtara mmehie ha onye nwe anyị were obi ebere gị gbaghara ha mmehie ha sachapụ ha nju ha deba afọ ha n'akwụkwọ nke ndụ hichapụkwa afọ ha n'akwụkwọ nke ọnwụ na mfu na mmebi na mbibi niile nke gbara ha okirikiri mee ka ha bụrụ ndị nke etegharị egwu ọnwụ n'ụbọchị nke taa mee ka ha bụrụ ndị nke ya abụ abụ ọhụụ n'ụbọchị nke taa mgbe ị na-eme nke onye nwa chineke ka afọ bụ ihe elu ha gozi agozi n'ihi na esi na ọ bụ na ebulie jizọs kraịst elu na ị ga-adọrọ mkpụrụ obi n'onwe gị onye nwaanyị dọrọ mkpụrụ obi n'onwe gị n'oge dị ugbu a n'ihi jizọs kraịst bụ onye nwaanyị eme ekele dịghị chineke n'ihi na ekpere ụmụ nwanne m nke na nwanne m nwaanyị gị onye nke na-ege ntị n'oge dị ugbu a chineke agbaghara ekpere ya na-ebi ndụ dị ka osi wee kwesị na akwụkwọ nsọ na ikpe ekpere na ịbụkwu chineke abụ esokwana ndị nke nsọ ya were ezukọ n'ebe nke a na-ezukọ ịkpọkụ chineke mgbe ị na-eme nke a ịgafe mgbanwe na-adịgo n'ihi jizọs kraịst bụ onye nwanyị emem amatakwa anyị na okwu a na-abịara nso n'ụlọ ọrụ ndị Life wod redio ministri unu nwee akụkọ mgbaama ma okwu ma ajụjụ unu ga-enweta n'igwe okwu 00 08056719493 ọzọkwa 08132900111 ka chineke gozie okwu ya ka ọ mịa mkpụrụ n'ime anyị karịsịa n'ihi jizọs kraịst bụ onye nwe amen